daalụkwanụ ndị ọma na-ege ntị ekene m nwoke kene nwaanyị wesị nke onye chiri onye azụ elu asị m ndụ mmiri ndụ azụ mmiri ata na azụ anwụna ndị be anyị unu n'anya n'ife onyonyo na wọchị ihe e ewere asụsụ be anyị na-asụ ya ihe unu ga-agwa unu nkịta bụ ndị igbo ka m chọrọ igwu okwu a unu n'anya hie ife onyonyo a onye unu na-afụ hie bụ asari tokumbo ihe abụla old vidio ihe a new video ome. and unu n'anya hie ihe niile unu ga-afụ die bụ egbe egbe egbe ahụ nyanwa na-egosie na onwe ndị ọ natara ya onwelo ndị ọ nata dịsi egbe and ị na-anya hie niile ife niile na-afụ hie bụ ndị na-ada asụ asụsụ Igbo kedu ihe nwere ike ikwu na Asari bụ onye Rivers steeti ebe ike bụ gọvanọ asarị ihe niile ị na-afụ hie buche egbe ha ncha niile buche AK47 and onwebelu mbọchị ọbụla ịnọkata ifu nwa ike ozie ndị amị ha dị agbaba ndị a mebe ndị a arrest ndị ị na-afụ hie ndị abụlọ Nigerian police ndị abụlọ e, e, e, Nigerian army and ndị abụghọ recognize vigilante this ndị na-afụ bụ Asari Tokumbos Boys ndị a ka Asari ji eterorize ebe niile ọ chọrọ ije e e terrorize ya yet onwebeghị gọvanọ na ndị ofe mmiri nyere ọda ka ndị amị jee gbaba ndị otu Asari ọgbaba ndị yedia Asari ndị na-afụ hie ka Asari na-ezite ha bịa gbaa Imo steeti ọkụ ndị na-afụ hie ka Asari na-ezite abịa gbuo ndị be anyị n'Imo steeti gbuo ndị be anyị n'Ebonyi steeti gbuo ndị Igbo n'Enugu steeti gbuo ndị Igbo na Anambra steeti ndị Igbo niile na-atụzi ụjọ maka egbo ha ọnda ka na-ezite Ben Ayade ezibeghọ ndị amị ka ha bịa gbuo ndị otu Asari Nwike ezibeghọ ndị amị ka e bịa gbuo ndị otu Asari ee eh, ka ema afa ha emmanuel ọdọm ezibeghị ndị amị ka ha bịa gbuo ndị otu ndị na m na-afụ ndị gọvanọ niile nọ n'ofe mmiri enwebeghị onye ezite ndị amị ka bịa gbuo ndị a ọ bụrụ na ha da afụ ha even na ofu ihe onyonyo asara ime o wepụtara AK47 n'ife onyonyo ahụ afta ka o wepụtachara wee luo tata o nwebeghị onye igbo mbinyere ọtọ condemn that act and ka o wepụtara ọ sị na egbe a ji bụ ndị ya ji egbu bụ ndị igbo ndị igbo ka o ji wee na-egbu yet ndị be anya amụtabeghị ihe the esn nne chekwa ebe anyị soludo na-egbu ha hope ụzọdịmma na-egbu ha ụmahi na-egbu ha ugwu anyị na-egbu ha okezi ikpeazụ na-egbu ha ọchụ ụzọ kalụ na-egbu ha andị ụba na-egbu ha ee eh, kris ụba na-egbu ha ifeanya ụba na-egbu ha ọ the igbo politishans jikọrọ aka ọnụ na-egbu ndị igbo niile ndị esn na-echekwa obodo mgbochi ole ma ole ga-anụ ka ịfụ ka ndị fulani wakporo enugu steeti afụlọ ndị sekuriti ya ọkwa ha tibelu mkpu o oh, esn jekwa dịekịta ịzọpụta azọpụtacha ha the same ndị politician thank you agachi igbube ha kedu mgbe ndị igbo ga-ebido wee chekọba ife ha nwe n'ụbọchị nke tata ndị igbo dizi politically irrelevant and no igbo man nwezi respect igbo pipo have lost their taste i mean their their their destiny their respect na ala nigeria ahụ yet ha chọbeghị anya na-ene na ife onyonyo na afụ hie m ga-egbanwe ka unu their voice so that ka ụnụ na-asụsụ ya ihe niile e erekutu hie onweghị ofu onye igbo nọ n'ime enwere ofu onye igbo na-asụ mbụ onye igbo nọ n'ime even ndị igbo nke nọ n'ofe mmiri nka na nka dị confuse obere nna amabeghị ebe ha si ha nọrọ hie bikos ndị afro ha asụ ofu ka ihe nji maka wee na ekwe ihe a ihe a onye na-afụ ihe na ọ bụ na ọ na Anambra steeti ka dịsi vidiyo pụta ịka afụgo operation python dance 1 ịkafugo operation gun them down ịkafugo nigerian military aka bọnugo many houses na anambra steeti ọwụrụ nọ na n'imo the same thing mana gị na-enya ndị nke ọzọ maka eji echekwebe ha maka na ha mana mgbe ga esu n'ọnwụ ndị a ga-eche gị ndị igbo akwa anyị ji aka anyị egbuchichi ndị nke anyị mgbe oge esu ngama onye ga-echezi anyị m ga-ama ka anyị mụrụ na ife maka na nkịta nụwa bụ gboo ọ gụchakọrọ m n'ọnụ ka anyị ga-enụ ya bụ ihe onyonyo maka ka anyị rie na-adụ ma onwe anyị ka anyị bido nụ kpawa nkata one anyị ga-eji wee yibe chekwebe esn esn bụzi the only security ndị igbo nwee kịta and ndị anụwa niile na-afụ ihe na-agba mbọ ka egbukpọ ndị esn ha ekwetala na anyị na ha bụ ofu nke a bụgodo ofu nchọkunu mata maka anyị ga-enụ ya bụ ife onyonyo kunu wee fụ ya wee ghọta ihe anyị na-ekwu n'ime daalụnụ ndị ọma gee ntị ma tụsa ife onyonyo a ọmụ a bụ map eziokwu bụ ndụ one in daalụ ma gee nya bụ ife onyonyo ntị ka unu na awata ihe na-ekwu ụdị ife ama menwu n'ala Igbo witat e, e, ndị Igbo politishans ejere gbuchichie Igbo yut ọda youth na na-eprotect nke ha dị ndị ndị mba ofe mmiri na-eprotect nke ha ndị ọzọ niile na-eprotect nke ha ndị nke anyị dị mmọnwụ wọchị a na-asarị kono waati ye ne kun. elaye Ela mɛ kɔrɔ wa o b'o Ela digi. elaye laye mɛ kɔrɔ Ela o b'o kɔrɔ digi. elaye Ela mɛ kɔrɔ wa o b'o kɔrɔ digi. elaye laye mɛ kɔrɔ wa o b'o kɔrɔ digi. நீங்க throw away your say, throw away your say. Now me dey tell you, you no go fit fight you, throw away your surrender! Krowe yo! ememe imo ekpuke ama m na ụlọ ọchịcha gị ọkụ na uwe ọchịrị ya ihu na-ene anya hie maka 2023 election ndị Igbo ka ndị a niile na-egbu ndị a ndị anụa Nigerian amị na-afụ ha mana onwebeghị onye mere arrest maka gịnị ọlụ ha bụ igbu ndị Igbo ndị Igbo niile a ife niile ịfụ a na-agba ụlọ niile ọkụ enwelọ ndị na-agba ụlọ ahụ ọkụ na-abụlọ ndị a ekponye ha yunifọm militịrị iche nọ ndị militịrị until ndị Igbo asa anya 2023 na-abịa ehi e ga-egbu ndị Igbo bụ gwogwo ekwuche m kọra m n'ọnụ alili eligbuo m ebe ndị Igbo nọ ọnkwụ nna afia ụnụ fụcha ha ncha niile hai ndonu ndị Igbo ndo ili. anyị nyeta ọtọ malie maazị Nnamdị Kanụ ji ebe akwa nji nọrọ ebe enyi ka anyị nwee ike wee mee somtin wee jikọ aka ọnụ anyamam ebe mmiri na wee mmadobe anyị daalụkwanụ ndị ọma gee ntị ekene m unu daalụnụ